ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nkechasị udo na-edere n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life redio Radio Ministry akala ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ibadan na oyo steeti ka ozi ọma si eru unu nso ọzọkwa ka chineke gọzie anyị gọzibiga anyị oke n'ụbọchị nkịta na-ejikọ ka mgbe n'ikpeazụ ka nnọkọ anyị nke a wetara anyị ngọzi na mgbanwe nke pụrụ iche na ngọta si na jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elebakwa anya na ọbụla dịka anyị eleba anya n'akwụkwọ ọrụ ndị ozi kemgbe iri mbọchị a ọrụ ndị ozi isi nke anọ m ga-agụ amaokwu nke iri na otu na amaokwu nke iri na abụọ ọrụ ndị ozi isi nke anọ amaokwu iri na otu na amaokwu iri na abụọ ọsị onye ahụ bụ nkume nke unu bụ ndị na-enwe bụ ndị na-ewu ụlọ kpọrọ ihe efu nke ghọrọ isi nkuku ụlọ nzọpụta adịghịkwa n'onye ọbụla ọzọ n'ihi na aha ọzọ dị iche adịghịkwa n'okpuru eluigwe nke na-ewuru n'etiti mmadụ nke a na-aghaghị ịzọpụta anyị n'ime ya ka chineke were ebere na afọma ya gozie okwu nke a ka onye anyị nghọta nke pụrụ iche dị ka kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ aha kasị aha niile ọzọ aha kasị aha niile aha kraịst bụ aha kasị aha niile n'ihi na ile anya n'ụwa nke anyị taa ile anya gburugburu ebe nọ e enwere ndị a aha ha n'ebe akwụkwọ ụlọ akwụkwọ mahadum dị enwe ndị amaara ha n'ebe ọchịchị nke mba gbara gburugburu enwe ndị amaara afa ha abịa na ndị nwere ihe akụ akụ na ihe enwe enwe ndị bụ ọgaranya nke ụwa enwe ndị amaara aha ha abịakwanye na ndị na-alụ ọlụ aka ma ndị na-eme ihe nyochapụta ma ihe pụrụ iche onwe ndị amaara afa ha o nwere afọ ya abịa ịkpọ n'ụwa taa ọbara ndị na-ebe na ndị na-agụ akwụkwọ ma ndị na-alụ ihe nka na ihe nka pụrụ iche ma ndị na ihe dị iche iche ịkpọ ha n'afọ ụwa niile akwụrụ ọtọ na ịsọpụrụ ha ma ilecha anya n'afọ a niile ịfụ na afọ a bụ sọsọ naanị n'ụwa ka o onye aha nwụọ echefu afọ ahụ a na echetagodi ya ọ bụrụ na ma ọ bụ nọ iji were akọ akụkọ mgbe ochie ma akọ gara aga ma naanị aha nke kachasị aha niile n'eluigwe n'elu ụwa n'ugbu mmiri na ajọ ọhịa n'ime ebe niile ọsọrọ ya bụrụ aha kachasị aha niile bụ sọ aha jizọs kraịst ebe anyị gụpụtara wee na-akwa na ọ dịghị aha ọzọ enyere iji wee zọpụta mmadụ karịrị aha jizọs kraịst ọ bụ na ile anya efu na nkwadobe nke chineke atụmatụ nke chineke na ihe niile nke chineke na-emebe mmadụ n'ọbụ naanị iji wee mee ka mmadụ nwee nzọpụta inwe nzọpụta n'aka na agbụ nke mmehie n'aka na agbụ nke ekwensu n'aka na agbụ nke mbibi ọ bụ naanị otu nzọpụta ka chineke ji wee lechaa anya wee were otu nwa ya nke onwe naanị ya bụ jizọs kraịst wee chụọ àjà n'obe nke kalvarị n'ihi na na mgbe ochie a na-achụ àjà ebili a na-achụ àjà nduru a na-achụ àjà ewu na ọkụkọ na-akpafu ọbara dị iche iche mana ihe ndị a niile ewetaghị mgbapụta nye mmadụ n'ihi na ọ bụ na ile anya agba nke ochie testamenti nke ochie efu na ndị nke na-achụ aja a na-achụ ya arọ kwa arọ o wetaghị mgbapụta nye ha maọkwa nwe onwe ha wee na-eme kwa arọ kwa arọ a na-eme nke a ọ ka nwekwara ụfọdụ nọ n'ụwa aka na-achụ ụdị aja ahụ kwa arọ ebu oke ebili iji wee mee gịnị iji wee chụọ aja ka eweta ihu nke chineke na-amataghị na chineke ewerego nwa ya bụ jizọs kraịst wee wee chụọ àjà na dum arọ gara aga ndị mmadụ ka n'igwe wee nọtọ n'isi na njehie wee ka na-achụ àja nke na-enweghị isi na ọdụ nke eluigwe anaghị anara nke na-eme ka chineke na ha nọdị ma ha chekwara na ha na-emezi ihe onye nwe ga-emepe anya isi obi ha ka ha bụ ndị nke a dọpụtara na mkpụrụ isi nke a n'aha jizọs jizọs wee bịa wee were ndụ ya wee chụọ àjà ọ naanị ya bụ onye nke nwere ike ịtọgbọ ndụ ya wee tụtụrụkwa ya aha nke ya wee bụrụ aha nke eji azọpụta mmadụ na mbibi na mmehie na-agaghị n'iru gị onye na-ege ntị nwanne nwoke na nwanne nwanyị ị marago aha nke ka aha nke iji anya esi aha nke onye nwere ego ka aha nke onye nwere sọ nwa ka aha nke nna nna gị ndị nke nwegwe ha na-echefuo ndị nke na-enweghị nzọpụta ma ndị nke nwe nzọpụta apụghị ịzọpụta onye ọzọ mana ile anya efu na aha na kemgbe aha gosiri onwe ya ike ka dị n'aha akpọ aha jizọs mpiti na-ekwe n'ala ndị mmụọ akpọ aha jizọs ncha ncha na-acha n'ala ndị iro akpọ aha jizọs ọkụ nke ihe na-enwu karịsịa ọchịchịrị nke ụwa ị maara aha ị aha iji aha jizọs were ihe n'isi ka ihe ike mee ihe kpọkuo nna nna ha kpọkuo nne nne ha kpọkuo obi mmiri ha ma obi n'ajọ ọhịa ma arụsị pụrụ iche sọsọ naanị aha ka e nyere n'ụwa n'okpuru ụwa dum iji wee zọpụta mmadụ ịkwenyere n'aha izogo onwe n'ime aha aha na-eweta nzọpụta aha na-eweta agamnihu aha na-eweta na ekpere na-aza ị na-ajụkwa n'onwe ihe ngosi na-abụ ekpechi ekpere etinye n'aha jizọs aha bụ aha kachasị aha niile iwere aha wee hiri isi ị ga-afụ mgbanwe nke pụrụ iche n'ime ndụ gị iwere aha wee na-eme njem na arọ nka ijere gị ebi n'eje n'aha jizọs iwere aha wee tụkwasị kpọọ kwuo chineke na ya ihe ọbụla ịnyanya aha ga-erube isi n'aha jizọs aha na-eme ka onye nwụrụ anwụ bilie n'ọnwụ Aha na enwe ka ihe ọbụla nke tara nchara ma nke mebiri emebi nwee ndụ ọzọ aha na-eme ka ike dị n'ebe ike na-adịghị aha na-eme ka nnwere onwe dị karịsịa dị ka mmadụ na-eleba anya ndị nke ji aha anya isi bụ ndị nke na-enwe mmeri ụbọchị ruo n'ụbọchị izu ruo n'izu ọnwa ruo n'ọnwa arọ ruo n'arọ ịnatago aha ị nwere okwukwe n'aha iji eji aha mere ihe ntụkwasị obi ị ga-afụ mgbanwe nke pụrụ iche were aha tinye n'ọlụ ka ịfụ n'aha jizọs bụ ha kachasị aha niile ajọ mmụọ na-erubere ya isi ma mmụwọta na ndị otu ya niile anaghị akwụdebe akpara afa hulata isi n'ebe ọ bụla ị ka isi chineke n'ịchọrọ aha n'ịchọrọ ka aha biri n'ime gị n'ịchọrọ ka ị n'ime aha ka onwe ihe ọbụla ma ihe mkpọkụ ọbụla ma ihe ntụkwu ọbụla ka iji eme ka ọ bụrụ n'aha itinye n'ọlụ ị ga-afụ ihe pụrụ iche ị ga mgbanwe pụrụ iche ị ga-afụ aga n'iru ị ga-afụ kwere n'ezie na aha abụọ aha nkịtị ka kpere chineke chukwu onye dị nsọ chineke nke pụrụ ime ihe niile n'obi ebere lee ndị oru gị ndị a ụmụ gị ndị a ndị nke latarani ọbụla dị ikwere site na ike nke dị n'aha onye nwanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ tụkwasịra ha ndụ n'elu ndụ nyekwa n'ihi ikikere iji wee kwudosie ike ruo mgbe onye nwaanyị jizọs kraịst ga-abịa ịkpọrọ ndị nke ya n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị emem ekele dịrị gị n'ihi na ị afụ ihe pụrụ iche bụla dị gị na-ekwenye n'aha ma anyị na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio ministri akara ndị Baptist Mission Association unu nwee ajụjụ mwụkwụ ma mgba mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo na-edoro n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst onye nwanyị